Nebunta Kinsley um, good evening biko ọ bụrụ na ịbata na this uh, live video kara ahụ foni metụrụ aka na share button nke tụsalụ m ozi o one video our brother um, Ebonyi son melu today uh, alleging that na Akụ Zion na-threaten ya where he said that uh, if anything happens to him, that people should help hold Akuzayon responsible. I want us to analyze that video. I want us to analyze that video. Yeah, uh, Doris Abalu say, yeah, good evening, greetings. I want us to analyze that video. Also, now, uh, if anything should happen to me, yes ka ịfụ yeah ya gee hey this thing do low ọ dị low but uh, ka m wụta uh, ka m wụta spika ka m wụta spika biko share this uh, video ka m wụta spika yes biko metụ aka na shia bọtịn ṅụ metụ and na shia bọtịn uh, bluetooth on uh, connecting connecting connecting okay on on onye ihe ejide because i did not measure this is the video m na-ekwu maka ya ebe a ege egenụ ntị na-egenụ ntị ka unu fụ vidio m na-ekwu maka ya ebe a onye ihe ejide n'ọnụ na-agba m egbe ma onwe ebe nna ga-agba m egbe ma o reche me m arrest ma were eche kidnap m onamago ihe ejide because i did not measure accusation name from today my life na accusation n'aka okay hear my story okay before we hear that story ọ sịrị na na onwe ka o si wee ruo echi niile ma onwe ka o si wee na agaso nwu ya ndị mmadụ wee nụ na-agbali ya egbe ọ na-ekidiri na-apụọ ya ọ na-emeri arest arrest ọ na nwere anything merie that people should hold or Akụ responsible now nri si kpatara o ji wee kwu this thing but achọrọ ka anyị folo this video one after the other it is a short video i will analyze that video as we go on ịghọtana agwa m ụnụ na ọgwa ma ndị niile apụtalụ na facebook na nke ikpeazụ a for mischief those days are over those days ya awụ onye jecha pụta ọ chọọ ofe ife kọọla anyị na Facebook a anyị ekwelu ihe ịghọtana anyị ekwelu ihe my brother and sisters those days are over let us analyze this video metụ maka na share button ka ịfụ ife ahụ akụzayon nkwulu ka ịnụ mesejị meseji a akụzayon kwulu eji wee tizie ya ma ndị egbe ma ndị mma ma ndị mma bụ ma ndị ife niile achọ nka ka ifu meseji a ife aha kụsarion kwuru ghọtago achọ m ndụ ndụchọ na industrial farm na-apịa m ọfụma ọzi nke silim fan silim fan aha duzi m enough olesi na ọkụ unless na ọkụ adụ mgba AC so njezie wota njezie wota industrial fan ee eh, industrial fan at least ọ na-apịa m n'ahụ isi ma na-ekiri ya now let us let us let us go down let's let's watch this video in fact let's listen to this video this is my story e esi m Abakaliki na-aga Ọnịcha to go and see my family ebe aka my family nọ ngafe Enugu ebu m somebody mụ na mmadụ nọ na moto ngafe Enugu first ụna na-anụ ife ọ na-ekwu somebody delu m yes or no ụna na-anụ ife ọ na-ekwu somebody delu m yes or no yes or no ụna na-anụ ife ọ na-ekwu yes or no ụna na-anụ ife ọ na-ekwu onwe onye na-edelu m anything ya onye talo good evening ụna na-anụ ife ọ clear clear yes another person dey elu m yes or no yes yes okay yes yes ada zion yes young kisi okay then okay then we are good to go okay let's go nwoke ka m na-abanye ọka banye ọka ozugbo ndị bụ isi ya na job cross me nwụrọ m ka nwere ka mbara buru m pụọ now ask yourself a question who are the people who arrested Ebonyi son number one two i want you guys to listen to this voice note you ga check okay before you listen to the said voice note ọ na-ekwu yes ọ sịrị iwu na Ebonyi steeti wee na-abata Ọnịsha wee na-erute Ọka ndị bụ Sienna wee dọbụ krọs ọya wee nwụrụ ya ka mbara nwụrụ ya ka awọ nwụrụ ya ka ngwere nwụrụ ya ka ụchụcha nwụrụ ya ka mbala nwụrụ ya ka oke nwụrụ ya ka ụchụcha kụrụ ya ka mmiri wee kukpuo ya n'ime siena bọs ịghọtago wee kukpuo ya n'ime siena wee nwụrụ ya ka oke wee pụọ nwụrụ ya ka oke wee pụọ ọfụma then i were ire gị ị ga-eze gị use atọ ga-akant etiti who are the people who arrested Ebonyi Son imagine ndị meme arrest onwekwa onye kpọrọ afa listen to the voice note first then I come back gee voice note a ah. gee pak isi adọrọ gị mma eziokwu m and ama m na ịwụ ụdị mmadụ a akwenye na ha amị ya you can imagine na mụ na gị na-anọ gụrụ anụ n'ofu efere ah, ah. nwaanyị nde mmadu ji eme mmadu na-akpọ fon i na-ebisi dị kọl onye aka ka na-akpọ e? ya ifyo sita good evening ee ka anyị ga-enu voice note again na call na-edistọb ife a ọgwa outside mgbe agbara okpokpo gị vip ka ebe na akpa ebe a mụ na gị ka anyị shigakwa gụrụ anụ go fefere ah. ah, ah. you can imagine na nwụna gị na-anọ cheru cheru cheru go fefere bipe ga okwu onye kpọrọ afa I didn't mention anybody name. I don't listen to Listen to the voice note first. Then I'll come back. Yeah, wait, friend. Jay Park, isi adịrọ gị mma, eziokwu m. And ama m na ịwụ ụdị mmadụ a. Ife awa akụ Zion. Akwụghị na ha anị ya. You can imagine na nwụ na gị na-anọ gụrụ anụ n'ofu bife gawa ibrikos gara ọhụrụ na mụ amụ ọsịmkpọ ya ebe ibiza ka mụ na gị nọchara ịnọkwa outside mgbe akpọrọ kpokpo gị vip ka ezigbo na-akpa ebe a mụ na gị nọ last mgbe okpokpo gị vip anyị taa ṅụọ nkwụ ụgwọ ụta ka mụna gị si eri na-aṅụ back to back jee paakị edinugo gị ji eme mmadụ ihe ọjọọ ka ezi ga-ejizi afụzi ọjọọ na-achọ ime mụ a na-achọ ime my lọd my spiritual director je sais pas, éclairement, c'est ma groupe. Pas. I say na group eh wey gbacha boys eh wey gesia ya wey wey na group the same group eh no ni mia ihe nwere ihe nwere ihe nwere ibe ya gbara first second na asem mo bia clear to ge openly na ogo agbara mia nwanne it involved na this it involved na this nonsense and let me tell you one thing ebe owure ga afu boys a agaghị adị involved there echekwa all that useless rats. It's not ebonso na eribe nri. Look at that idiot. Okay, first uh, before I aga n'iru eh? achọrọ nke ka unu mara officially today that na iri izi voice note mmadụ voice record mmadụ iri izie n'ihu akwụkwọ kịta adịghịzi ka anything for as long as na ife that voice na-ekwu uwo ife support ife na-ekwu or ife support uwo in any way it is now right it is now right it is voice record mmadụ or voice note mmadụ it is no more wrong it is no more betrayal of trust now achọ nke iweta something so far with nwa obere ife akụzayo nkwugolu one thing you are going to get clear here is that na ọ bụla jee pak wuo onye wepụtara that voice note from that whatsapp group this is akụzayon na-ewelu JPAC iwe na JPAC nụrụ ụdị ife a na JPAC agwaghị eye na the next thing JPAC mere ụwụ ịgbaziri voice note mgbe ife a na-esekuleti wee gwe nyabiko nyabia nya kiri ya afe mee ka ndị mmadụ ghọta na ọhọ nya onye release that voice record you can hear it clearly now that na ọbụla JPAC wu onye wepụtara that voice record ọbụla jee pak wuo onye wepụtara that voice record because na Akụzayon na-ewelu ya iwe sefụ na ọ nụrụ mana ọ gwaghị eye ọ cover up ka anyị na-aga adị m happy wụ na ọ kpọla Mozambique jụ ajụjụ mmanụ na heavyweight ka m wụ ana m ajụ akpọtala m Ebonyi son anywhere have I been mentioned his name anywhere before have I been a port and taxi and taxi before that boy have a many question to answer this one is a small one among the questions answered ya jẹ jụọ ajụjụ ndị m kpọruru abuja ya jẹ jụọ the level. that boy will a serious question to answer ya jee jụọ na that is na this voice note about um, If okwuru maka who a small one now more questions onwelu onwelu to answer nya ji ejuwe ese ndị ọkpọlulu abụja ọsọ wee nya ji ejuwe ese ndị ogbulu achọrọ m ka ụnụ ghọta ka anyị mara ebe na ọwụrụ na na ndị mmaburu bịa maburie ma ọ na ọwụrụ na ọ ma ọ na ọwụrụ na onwe ka esi wee gba ya egbe echi niile na-akụza ya nke anyị hold responsible achọrọ m from this voice note anyị play gasị ka m mara ife warantịrị iwoji aka na that extent ka m mara ife ihe mmerụ mmadụ ji wee wojebe aka na that extent nọ actually nọ threatening ka akụ ya threatenụrụ ya ịghọtago ka anyị kọntinu kwa na-aga na abịa evidence ya na evidence ya ezubogho na ya agbara m ya na onye obodo nkịtị maka na evidence ya ezube agbara ha na egekwanụ nke ha no ka mmeji hapụ ha because evidence ha ga-eduba ha n'ime prison straight no amount of biko ka m meji ahapụ ha because na evidence ha ga-eduba ha n'ime prison achọrọ m ka this line na-akpacha wee gbachi ya na onye obodo nkịtị because na evidence ha ezubụ na evidence ha zuo na evidence ha ya akpụba ha prison direct anyị chọrọ ime ebe egbe na mma na ndị mmapụ si wee bata na this voice note Kosa iweta inwetago Facebook gwawo JPAC imechi ọnụ jostat bisi ijikwub na-akpara ego ijikwub na-enweta ego that's what it means ọgwụ ọgwụ ka Chizzy na-agbara m ihe a na ọkọ ngwu na nwe na-ekekwanụ ntị Ebonyi Son na-ewelu park iwe na JPAC apụtabụ osinsi eji wee na-ekwu ife a n'ihu akwụkwọ bịa kwuo okwu Akụ na onwe ye na-ewekwuru iwe nọ bikos ka o wee na-enweta ego n'ihu akwụkwọ na park ekwubo anytin since ife a ji wee gaba so far so good bifo i arrive at the second reason m ji wee na-eplay this video achọrọ nke unu nghọta that it is now clear that n'aka jpak jpak adụrọwu onye na-akpọ m ifo ọ na ifo na-anọ live na-akpọ m ifon ifon na nnọ life ịghọtago so jee park aka ya adụghọ na ife gbasara dis voice note pụtara n'ihu akwụkwọ nke ahụ dị very clear before we arrive aya ha arrive at the secondary mkpatalụ m ji wee na-eplay this voice note mana take a record of those points from okwu Akuzayo Nkwulu those key points let us continue kọl abatala ebe a ọkwụ distract anything ọkwụ ụnụ ka na-anụ ife nnekwu ọkwụ ka na-anụ ife nnekwu mmadụ dee yes or no ụna ka na-anụ ife nnekwu somebody dee yes or no na ka na-anụ ife nnekwu somebody dee yes or no yes or no yes or no yes thank you very much aka ada Zion ya thank you ka m kwuru na enwere m okechi enwere m okechi ọ kwụrụ mmadụ ebuka obi na-efe okechi dati di ọtụ na-acha ka dacha acha ka banana mebiri emebi snow eboy song that that that riffraff na-erughị nde na-abịa asara m ekele m ụlọ na na na abroad wu ndị igbo anyị ọkpọkpọ na mozambique joyce akọrị onye mbụ ọkwa ya nwa ọkwa ya nwa mma agba mma agba ya ibi mma agba ya ibi ka egbe agbara chọrọ ah. ibe gị ihe ibe gị taa ikugbuo m ma a na echi ikugbuo m m ga-alakwa bịa ọzọ m ga-abịakọta ndị media m chọrọ ime gị I am only a Christian and not a born again Christian. Underline this word. I am only a Christian who believe in Christ. But a ma a child, one day, eye for eye, gị ya. ọmụwa akụsa ya ya ga-ajụ ese maka adịghị ama ama ịpụta na Facebook ị na-eme gị na agba awọ nwaanyị gị na-anọ n'azụ na-akọ ị na-akọ ị na grup gara adọ jee paakị ka ọ na-akpọkwo nke ahụ na-epụta na Facebook na-eme na ị na-anụsa ya ọgụ wa si na gụna nọ na na gụna nọ na grupu na gụna nọ na grupu na-akọ nonsense still vindicating J-Pack. j ị na grupu dis guy na-agba 44 sekọnd ị ga-esi ịgba nkịtị ikuru mmiri nwuo don't worry nsogbu adịghị ka agbasa agụọ mile just know that na aha ya na-apụta na bbc igbo with the voice record a afọ ya apụta na bbc igbo aha ya na-apụta na ait afọ ya apụta na ait ibu channels ibu channels ha si enwe enweghị ego ha ka m sị na m ego ha ga-afụ ihe go emere this time around mma akpa ya ka ebe a kpara onwo elugo ya bi voice note akụ before anyị aga na voice note uje park nke a bụ voice note akụ zion biko nụ ndebe anyị ndebe anyị eziokwu na-adụ mmụọ okwukwu eziokwu na-adụ mmụọ okwukwu na voice note niile ya igele ebe a na voice note niile ya igele ebe a o nwere ebe ịnụnụ egbuo ọ ebe mmadụ ishuru etret ọ gwara onye ahụ ife ọ emeghe eme achọrọ m ịgwa ụnụ onye gwalụghụ ọ na-achọ ka evidence ọ ya eji wee bịakpụrụghụ ọ ka evidence ọ ya eji wee gbaga akwụkwọ na kọt zuo ka o wee bịa after you and ọ bịa after you na ya anakpu nga direct ife a ọwụ threat to life ana m ajụkwa unu ọ bụ ụlọ mmụnwa wezugo jigara ịmụ ife m na-eme ọ na afahụ ya agba na BBC ọ na afahụ ya agba na NTA ọ na afahụ ya agba na AIT ịghọtago dozi translate to itretin ndụ mmadụ ajụjụ ka m na-ajụ unu ikwu amahọ ize ibezi ihe ikwu amahọ ka ibezi ihe from this voice note ị gere ebe a o nwere ebe ị nụrụ akụzayon gwalụ ebonyi sọn na ya egbue ọ na ya efu na ya efu a na-achọ ya achọ ọkwa gwara ya specifically ife ọ eme ihe what you need to do is to prepare yourself is to prepare yourself ọ gwago clearly na keesi na-enwere owu police case and court case na ife ị nwere to do is to prepare yourself chee ego dewe ka ị wee kwụọrọ ya ụgwọ ka ị ghara jee chọwa ezigbo lọya ka nga ahụ ọ na-ekwu na ọ ya atụghị ka ọ ghara ịtụghị nga ahụ ka nga ahụ ọ na-ekwu na ọ ya atụghị ka ọ ghara ịtụghị nga ahụ bikos ebe a mụnwa na-ezugowo ịgwa m na ya atụ m nga ife m agwa agwaghị owo na ya atụ n'im nga ịgwa m na ya atụ m nga ife dụrụ m ịgwaghị owo na ya atụ n'im nga ọkwaparara m ọkụ news ka a sa avụrụ akwụkwọ o chesia akwụkwọ asafụrụ ya with all his heart say na ọdụ redi to go on with okwu a that is what is expected from you kedu ife ị na-agbagharịrị why are you running faster than your shadow you have started running when nobody is chasing you you have started running when nobody is chasing you how is this a threat to ndụ mmadụ how is this a threat to ndu mmadụ so mpụta pụta kịta agwaghị eh, king solomon na mma bịa meghe arrest echi ọ ifeọma achụ na mma bịa meghe arrest echi ọ chizọba okechukwu na mma bịa meghe echi is that a threat is that a threat to life ọ ọkwa ifụrụgo na mma atụghị nga ọ na mmadụ say i'm a christian but not born again christian what he is trying to tell you is that he is not as spiritual as ebuka obi okwuo na-esi nsi ugboro one ka okwugoro ya na Facebook na i am not as spiritual as Ebuka Obi na unu nwere ike ide eme Ebuka Obi Ebuka Obi a na-ahapụrụ Chukwu mana na ịbịa after me i will follow you physically because i am not as spiritual as Ebuka Obi it is very simple emekatara m program ebe a gwụ na m a Christian but na ma bụrụ na ma aya na m ụdụda spiritual ịghọtago ekwugo nye ebe ugboro one. that spiritual m na-ekwu abụrọkwo na madụ spiritually alert but i am not too much of that church goer that is what i meant when i said that go so can you tell me na this voice note ị gere ebe how does this translate to threat to ndụ mmadụ how does it translate to threat to ndụ mmadụ onye agwa specifically is either you are expecting an arrest or you are expecting a lawsuit These two things doesn't translate to threat to life. You can prepare yourself actually and be ready. And be ready. Gazenti, J-Pack. Number one, I am not. Him and I handle all these things. I J-Pack. Number one, I am not. My hand is not doing anything about the song. Hmm. Aka m adịrọ na m anything about the first note. J-Pack ka na-ekwukwo aka m adịghọ na anything concerning Ebonyi Son. and am, among him anything concerning Ebony son. The voice note was leaked and posted by a member, a member of that not me. ọbụrụ mụnwa ivin akụzara m m mba na mma afụcha ụdị ihe a na achọrọ achọrọ igbuo na mma ha ga-enwesịa mgbe ihe agata abụ egwuregwu a egwu n'ime group even when they ask you to post, say post. This is I can post. Uh, eh, whereas against another blogger, another blogger post, we are still on But because someone made the group, can not defend Zion and the Joker and the Zion 24 hours. You guys have listened to all the voice note, Abi. Ogoro J Park This voice note at least clear J complete. Na J Park na aka J This voice note eh, from that WhatsApp group. It is very clear. So, only can associate J Park. Nive was out that voice note. Manoni wonye olo olo J Park ase. It just support J Park ase. It just support J Park ase. Now you have heard the party clear J Park off. Number two, you have heard accusation voice note from beginning to the end. Let us continue. now let me start from jepak road mụ na jepak on na group last year I know egwu egwuregwu we are joking which jepak drop his own voice note there and different other voice note nke ya ahụ and different other voice note anyị afọ wuyo wee luo today onweghị onye gosiri anyị so as far as na egosi ha anyị voice note ahụ o gosi anyị nke jepak kwuru we don't care to know our interest is on the particular one anyị follow eriri isiri let's go on. Pepper. Then since November 21st last year 2023 that voice note no there nobody bring it out. Olu this year I Ame kona kona for padlock or padlock no say whatever whatever the thing begin to trend for them to they begin to look uh, for control damage. Onwe control damage a na-achọ onwe kọnịkọnị wee o ji wee voice note put out has nothing to do with it. Mr. Jonathan the padlock man or anything. That voice note, Ebony son, you are constantly on the back of Ebuko Obi. You are constantly attacking Ebuko Obi from left, right, and center. When you sleep, Ebuko Obi. When you wake up, Ebuko Obi. Ị na-ata azụ Ebuka Obi ị na-eri rice Ebuka Obi ife niile ị eme ewu Ebuka Obi to prove to people that na ife awụrụ na a calculated uh, uh, um, a, cal a calculated uh, IFE plan goal. That is why the voice note came out. The voice note came out because they wanted to prove to people that na na ife ị na-eme na ife ikwugolu n'ihe eme in as much as na nke ahụ ime ikwuru n'ihe eme na ozie but you went on with other plan B and plan C that is why the voice note came out akpọ ekwugherizi e, e na ekwugheri ekwughezi na ekwugheri we are not here to come and eh, romance your ego or to come and eh, start being emotional for you we don't have that time this is the time to tell you the truth that voice note came out because you are constantly attacking Ebuka Obi so to prove to people that na ife plan imegolo eme mbụ to prove to people that na ife game ka ị na-eme na ife ka ị na-echase that was why the voice note came out. Let us continue. Damage control. They have to go, there. bring out that voice note. You understand? So damage control to what exactly? Damage control to what exactly? Ebonyi son ọnyanwụ Mr. Jonathan. Ebonyi son Ijele okwuho maka that padlock. Palalan okwuho maka that eh, eh, eh, padlock. A lot of bloggers kwuru maka that padlock. So why must it be Ebonyi son? ka anyị achọ ka damage control that is what i am asking there are so many people kwuru maka that padlock kedu ife and onye wu the main person iziri something about that padlock agbago ya akwụkwọ na court asaf gay a lawsuit so that this damage control on ebonyi son is for what exactly let us continue ah ah um, they are going Okay, you people should hold on. Let us continue analyzing this video. Onye chi ịmala eziokwu ọmara, onye chi ide ego okwu asị ya na ego they went there bring out the voice note kan wòle awo kan ma the tension down kan say yes no na esu a black mary their man of god now watch her jetpack jetpack another na that group. ka e si na-etu a ka ama ama a blackmail the man of god so the voice note alone on on on o prove o dis thing ebonyi son na-ekwu the voice note alone on o gosi ha na content creators na anọrọ one place discuss about something bupụta na facebook na-ekwu e. ọ na doesn't it prove that na constant attack ọ na-ala ndị ọ na obi that it was a calculated plan it was a calculated plan yes because ọnwụ nkịta na-atọ ọkụ head down onto ime that one ọnwụ na obido na-eme there are still gullible people out there who we believe in. ọkụla ndị pụta kwuo okwu sị na ihe ahụ na ụlọ group onye obodo kwuru okwu oda pipo kwuru okwu but jpark did not even make it. ọsọ onye obodo na jpark iwu ndị nọ na ọsọ onye obodo na ọnkụ ib wunde nọ na that whatsapp group nwaanyị o ji wee wụrụ onye obodo do against ebuka obi ọnkụ ib o doro anyị anya n'onye omenala mana ọjọọ sọ na ahaidi ọ chọghị ịpụta ka ndị mmadụ pịa ya pịa ya monde hama ọ chọghị ịpụta fisikali ka pipụl pịa ya monde hama ịghọtago ọ chọghị ịpụta ka ndị mmadụ pịa monde hama ozuo n'azụ nwaanyị o ji wee wụrụ these two people pụtara na that whatsapp group group eh? kwuo okwu kelee ebe e, a sị na enwere about 40 content creators nọ na that eh, WhatsApp group kelee ebe 37 nọ in fact kelee ebe 36 nọ minus J Park Ebonyi Son onye obodo and eh, kele afa ya Uncle IP kelee ebe 36 ndị ọzọ nọ nwaanyị na 36 ndị ọzọ apụtara ọbịa kwuo okwu nwaanyị o ji wee wụrụ sọsọ onye obodo dụ against Ebuka Obi

ọchọ ka ọwụrụ jee paaki forgetting 36 others nọ na that group kedu ji wee chọ ka jee paaki pụta bịa kwuo okwu ebe enwere 36 other people content creators nọ na that group including mca1 nwe di group enwe ka onwee na anything mca1 kwuru maka ya n'ihu akwụkwọ mca1 ekwubeghị okwu ma na chọrọ ka jee park bịa kwuo okwu because ị mara jee paaki dị highly controversial very well attached to eh, eh, eh, Zion ministry ịchọ ka ọ bịa kwuo okwu ebe two of your fellow group ekwugo okwu nke ka e o si do ka ya na okwu onye obodo kwuru you make any difference knowing what has been happening n'ihu akwụkwọ ka ka e o si do ka okwu uncle IB kwuru I make any difference knowing where uncle IB stand? now in order to legitimize ife ndị a kwuru ịchọ ka jee paakị pụta bịa paakị ya ha ka fụna e, na-enego one day there is no escape route for you. But Jabba come out rush and make a video and post my picture say na my arrest was arranged. Use your tongue and count your teeth. Ife ji park imelu uwe pụta bịa gwa nde mmadụ because na the moment imelu na na-achọghị achọ all eyes turn to Akụ and and nde Zion. So ife ji park imelu uwu ka ji paaki bịa gwa mmadụ na ịha wee efu efu tengod na ijechalụ thank tengod na ijechago pụta confam kwanụ ndị mmadụ na akụ Zion enweghị hand na your arrest na Zion ministry enweghị hand na your arrest that if ever na arrested you according to how what you allege here that it was in connection ka m ghara ikwu before anyị eruo ebe a so jebak came out and debunk it I myself I came out and I debunk it na nweghị onye arrest you because I spoke to Akuzayo myself Akuzayo ngwa m na nweghị anything na ọma na ọdụ busy na-arụ ọnụ ife gbasalụ e, e, e, business ya na ọmaghị anytin n'ọngụ mgbe ife ị na-eme so ife ji ebe imelu it is not out of place because na people may respect no you enwe such information and he came out and gave people the information let us continue maka ndị a na-edisivu the ị made a vidio. say na my arrest was arranged but jepa kudo make a video one day madu hey ya na this boys no do kwe egwuregwu here we are there like one family we say it dey remain there even other people for their different thing Why will my own come out. your own will come out because your own will come out because the same way as we invade the whatsapp group ndị zion wepụta that is the reason why your own ji wepụta out the same way iji wee jee retrieve voice note akụ zion o sendere mmadụ from anywhere that is the reason your own ji wee pụta the same way iji wee wepụta voice note jee pak ebe a play ye that is the same way your own si wee pụta there is nothing special about your voice note coming out from a whatsapp group the same way eji wee bupụta whatsapp chat ndị zion na whatsapp group ha n'ihu akwụkwọ the same way iji wee wepụta voice note akụza voice note yi plere ebe a ọngụ ka Kuzari sendịrị ya voice note je park ya ọngụ ka esendịrị ya so we should all run away and disappear because na your voice note pụtara n'ihu akwụkwọ and you are here crying about your voice note but you are busy here doing the same thing emelu your own voice note wepụta you are busy here playing other people's voice note did they send it to you eh? did they send it to you A lot ago, did they send it to you? The answer is no. Let us continue. Comment a Kozan voice note. You guys now use your tongue and cut your teeth. I have nothing to say. The only thing I have to say is that if you guys find me tomorrow, Unocho met you now from Unanogoni Akozan Ukuru here. Olokunu Sichomu tomorrow, Una from Unamogoni Ejide. I've ordered it. Biko, I want to know where Kunu si wee chọọ ya echi niile. ụnụ afụghọ ya ọ onwe ka unu si oya echi niile ụnụ afụghọ ya ụnụ akpagharịwa na police stations ụnụ akpagharịwa na police station kpagharịwa na prison yard jewenu ma abụja jewe jewenu ebe niile ebe a ka ọ anọ from voice note akụzayo mmeru asha ebonyi so na echi afụghọ he can only be na police cell or na prison yard ọ sịrị unu were ilu unu wee gụọ ezu ụnụ ọnụ from voice note akụzayo nri ziri here ịchọọ ebonyi son echi niile ịfụ ha wee hapụ ịkpagharịba na polis sels je na-achọ ya ịghọtago ịchọ akụ zayon ịchọọ ebonyi son echi niile wee hapụ ịda akpagharị na polis sels ọ na prison yard je na-achọ ya ị maa na edu more confused than him yes ị mara na edu more confused than him because akụ zayon gwara ya clearly ebe ọ ya afụ onwe akụ Zion gwara ya clearly ebe ọ ya afụ onwe so ọ bụrụ na ị chọọ ya Ebonyi na echi ifu ha bido from polis steshọn niile dị n'Ọnịsha jee na zone na Ugbo jee na eh, eh, na Ọka jee na CID department gbagoro Abuja kpagharịwe na the whole police station niile dị na South East ma na 13 ịfụ jebe Abuja ọ ga-anọrịrị na one place na ọ bụrụ ha na aka akụ Zion ife merie ma anọghị anọrịrị n'ofu ebe n'ebe niile a ngwalụghụ and no place else continue no to different people because one that voice note akpọrọ m akụ Zion afa akpọrọ m nwunye ya afa akpọrọ m ụmụ ya afa emere m vidio pụta na Facebook mee vidio tinye picha akụ si akụ Zion ị na-egbu mmadụ akụ ị na-ezu ori akụ Zion ị na-eme nke a now about this one o kwuru about not calling akụ not putting foto photo, not calling Akuzayon children, or na ọkpọghọ nwunye Akuzayon. Donu, ana m eti mụ na ndị otu m ndị mụ na ha wee ji ife ndị mụ na ha wee achụ ajọ mmụọ bikos na ama na nkwuo ife a na ndị ya kwụ n'azụ ụka nkụ anyị na-eti 500,000 naira ọnwụ na nwere ike iwepụta nwụrụ anyị vidio ebe ebuka obi yes ee eh, kelee onye kwuru ife a Collins Uzoma it is pain it is pain it is pain and it will keep pain yes ọ bụrụ na ndị ọ bụrụ na ndị Ebonyi sọn na onye obodo ha na-etiri mkpu na akwụghị ụgwọ nwaanyị na ndị m na-etiri mkpu aya da akwụ m ụgwọ nye akwụọ m ụgwọ wụlalụ so Ebonyi sọn dụ mma ịda anala ego onye obodo dụ mma ịda anala ego waja waja aha dụ mma ịda anala ego mana mụnwa wezugo nala ego ntinyelu mmadụ mkpu ọwala alụ ka mmerụ ee eh? ntị elu mmadụ mkpu ọwụla alụ ka mmerụ na m tiri mmadụ mkpu now ọ bụrụ na mmadụ ya ewepụta n'ụlọ m vidio ebe Ebuka Obi na n'alụ vidio Ebonyi Son tii pikshọ Ebonyi Son ma ọ kpọọ afa Ebonyi Son na eni vidio iye win that 500,000 ọ sịrị na for Akuzayon irespond respond to him na ọ kpọghị afa Akuzayon na otu bụ opichi Akuzayon na ọ kpọghọ nwunye akụ Zion na ọ kpọghọ nwa akụ Zion na o nweghị netin na o kwuru maka akụ Zion now I am asking you people for Ebonyi son ịpụta everyday na-ana Ebuka Obi afa na ndị Zion afa o nwetana vidio ịfụrụ Ebuka Obi melu tipik shak eh, eh, Ebonyi son kpọọ nwa Ebonyi son afa kpọọ nwunye Ebonyi son afa ma ọ wụ kpọọrị afa Ebonyi son na ma ya na otiri pikcha So, what is good for the goose is good for the gander. I keep saying it. Na video member. The measure you use to measure, the cup iji wee malo onye ọzọ ka eji wee malo. No two ways about it. That is the law of common. The measure iji wee judge another person. That measure ka a ga-esikwa judge there is no two ways about it. For ndị ka na-emekasị emekasị today, I keep saying your judgment is still coming. In this Facebook we will still judge you mana ndị ọzọ nwere ike pụta out of emotion mụnwa wezugo emotion mụ thrown out a long time ago agwara m ụnụ ya ị na-akpọ onye akpọghọghụ akụsayọm kpọzie gị ịkpọ ha ị bịa bebela anyị akwa ịkpọrọ ya ihe buru ụzọ gwa ya ebe Ebuka Obi kpọbe n'alụ afa gwa ya ebe Ebuka Obi tibe na pikshọ gbakene anyị na arenji e ahụ a na-eme ewerude anaghị nwunye gị ụmụ gị onye ụmụnna gị wee mee arenji you will tell us first before we will now go to Akusayon. You see, the judgment will start from you before we now go to Akusayon to go and ask Akusayon question. Let's continue. Akusayon made something like that. Also, in that voice note, see, jepak and Ebukobi. Ebukobi can be anybody. As long evangelist Chuba Ebukobi, you can do Zion. Ebony son can be anybody. As home Ebony son, or Ebony son can be anybody. Yes. Ebonyi Son Akosayon Ubolo can be anybody. Ebonyi Son is not your name. Eh, ah, in fact, Akosayon is an Ebonyi Son. Um, Kerafaya, Kerafaya, or two people who an Ebonyi Son ọwụ Uh, eh, Kerafaya, Shibiko eh, Robu or what? Kerafaya, uh, is an Ebonyi Son. We know so many Ebonyi Sons, Aima. akụ zion gụ na ya na-eme ife isa na ebonyi son ịghọtago so ọwụrụ wụrụ na ịsị na ịkpọghọ na ebuka obi can be anybody are you not aware that ebonyi son can be anybody na voice note a ifuru video hụ na voice note a ifuru picture hụ na voice note a you heard ebonyi son enwe ka pụta pụta na facebook ịbịa nye mkpọtụ ihe if ebuka obi na-akpọ is not evangelist ebuka obi how are you sure that the ebony son ọ na-ekwu nọ ngụ the same ebony son <laughs> ife onye eji tụrụ onye ka a ga-eji tụrụ ya there is no two ways about it there is no two ways about it ịchọtụwa logic ịchọtụwa logic from today tụrụ echi niile go na master of logic nọ hia agwago m ụnụ ịdecide ikwu eziokwu anyị ekwu eziokwu mana ịchọ ịtụ logic agwa na abịa na logic na book of logic ị ka na-amụ amụ mụ na ihe ebido ebe a tụgido lọjik wee luo Lagos ngwa ya gba ọsọ ịghọtago ife imelu mmadụ emeghị ihe ọ na-enweghị iwe bọt ịya ada eme ihe mmadụ na-emekwu nne mmadụ wit impunity na ife bịara ebe a na-akọ ọsọsọ nyaahụ onye na-aza Ebuka Obi mana Ebonyi Son wụsọwụ na-aza ụbọchị ya mụrụ ụka ese lụrụ wụsị na iwu ana Ebonyi Son na onweghị onye ọzọ ya aza dị afa let us continue and after that on my social media mee video say ebukobi were picture tinye sị ebukobi mere nke a i didn't do that but na unu gị ya akụzi ahụ here donu another another ego ọnwụ na iriho 500,000 a na igosi ya ebe ọ na iriho this 500,000 na igosi ya ebe ebuka obi tida n'alụ pikshọ ebonyi son ọ kpọrọ ebonyi son afa ọ tii vidio ebonyi son rie this five hundred thousand now jee wetara anyị eni vidio ebe ịfụda n'alụ akụzayon tili pikshọ e, e, ebonyi son ọtị vidio ebonyi son achọrọ nke ije wetara anyị vidio ịfụda n'alụ ebe akụzayon na-eme vidio wee ti pikshọ ebonyi son ọtị vidio ebonyi son na dat vidio iwetara anyị ya ime ise 500,000 ebe ni iyeri ya ebe a let us continue. his name When a get support Akozana alpha there for that voice note, but he threatened to deal with me, Memo Kozoye Memo, recently. Donu, Akozayon threatened to deal with him. Baye exactly for ye meye. He did not just threaten to deal with him. ogwalo ife ọ ya eme ihe na ime mistake ogwalo gwara your final destination ya awụ ndị chọrọ ịfụgo can come to that place and see you Why are you crying foul? Why are you crying foul? Can you feel a bell foul? Let us continue. They grabbed me. I just came back. I saw them there because I don't remember. So, I'm going to get for Call. Maybe sele ebe a. But what ife okwuru ebe a o oh, n'osi Ebonyi steeti abata ndị si ya na double cross eh. wee buru ya wee jewe n'ọfiisi ha wee ruo n'ọfiisi ha wee gwe na moto ye wu moto ezuru ezu n'ohi a na-achọ achọ then after some time ndachighatakwazie bịa gwa na ha bụ sorry no mistaken identity ndị a wee hapụ ya o wee naba donu mgbe a bịaburu dat go mgbe akụ zion bịaburu dat go e agwara ya na-afụrụ moto ezuru ezube eje nwụrụ ya diten wen ọnịcha my brother achọ ịbịa buru gị ime ebe ya dat go jem ebe a ka ị ya eje ọkwa ime ebe ya ji ojelu ebe ahụ ka ị ya aga onwe ụbọchị mbụ moto na-eju uri na erute somewhere na na e, e, kelu somewhere esi mụ saịdị ọkịja bifo na-elu saịdị madona ndị polisi kwụsị m ife merụ na 2015 ndị polisi wee kwụsị m si frontinted manyị na anọtatin see from another thing mine another thing the only thing made that day that i have to pick up my phone and call somebody na lagos i called somebody na lagos in fact ọbụrụ somebody ka m kpọrọ i called my dad ọbụrụ somebody ka m kpọrọ i called my dad my dad wee gwa m wolu fonu nye onye ahụ wee wolu fonu nye onye ahụ ya na onye ahụ wee discuss chaa onye polisi ahụ wee sị m na ndị Anambra steeti a na-emeka na ha ama mmadụ na ndị Anambra steeti a na-emeka na ha ama mmadụ so nwa obere ife a anyị na-eme ebe a ka m kpọọ n'alụ mmadụ akpọ m wee si ebe na ebe a na-ebu m aligeshọn nsi ebu na ebe a na-ebu m aligeshọn ese mma akpọrọ mmadụ ebe ahụ ka a nọ wee mechie datin chiriki moto m chee mụ instead of mma continues je wuli because ife awụ around ebe after 6 to 7 ntọọ nụọ in fact mgbagoluzie wee si e, e, saịdị e, ọzọbụlụ wee naba nnewi ịghọtago wee naba nnewi ịghọtago ee my brother na-asị m ezugo 2015 my brother ọhọkwa ife ha na-akụ ebe a i bought my own car with my own money na 2013 ọ 12 years ago ọ years ago ka m ji ego m ego nchụtara n'onwe m wee moto ọ 2013 December 2013 so ọ bụrụ ịpịa ya almost 11 to 12 years ago ọ mgbe ị ịghọtana so two thousand and fifteen nwụrụ how many years later ghọtago ọ how many years later now ịghọtana so now oge ejidere uwu oge ejidere uwu o nwere onye ziri ndị jidere uwu si na izuru moto but i am not here to clear people on that hence na ikwugo by ọnụgụ na o nweghị onye ịkpọrọ afa ikwugo a mobik nwanne m nnukwu mmadụ ikwugo na onweghị onye ịkpọrọ afa ikwu na onweghị onye ịkpọrọ afa so i will not say anything about ndị siri na izuru moto mmadụ because you did not accuse anybody the only thing ịgbalụ ndị mmadụ ha were ile ha gụọ eze ha ọnụ ewere na m ile nkụkata eze m ọnụ since na broadcast a ama before m bido ịgụ ya ọnụ amalụgo m onye ọdụ because mgbe anyị nọ na school ka a gwara anyị how many eze and adult na-adụ Why? how many years? Eh, nwata na-adụ But onye ka mmata si agụ ya ọnụ i don't need to count it because already amalago m n'ọdụ so from uh, we don't even need to reflect on if you ebe a because we have already seen the truth let us continue ma arrest you understand me but ndị mere arrest mara onwe ha they come with a different paper with a different allegation na moto nnanya na moto they got information na moto bụ stolen vehicle moto nya go for many years with my papers where I'm traveling to Anambra State and see my family. At the end, I say, yeah, it's a mistake, this and that. Because of what? How am I going to attention I do go, I do go over? I do go, okay, I do go over. So now I'm not. Kelo could over. Kelo could over. Unknowing to Ebony son. got to go. Unknowing to apart from the Mav. The, uh, the Mav, kwa gono ka ana akwe. Na eti mkpu. na mkpụrụ mmadụ onekwa o nwere onye jụrụ ese buru sod ife niile ọnụ ya nobody asks of him only the marvel ka ogunu and whoever ahụ na ọkụ adịgo over do period two days ya o kwuru na ọ na-efu efu o nwere ndị jụrụ ese apart from ụfọdụ his brothers ndị ebonyi steeti content creators na-ekwu na ọ na-efu efu na afụ bụ okwe kelee ọkụ duru over achọrọ m ịma ọkụ duru over mgbe ya ọdaji ji o abụja ọkụ adụghọdo over ka a hapụ ya until oyo biko o wee ngụnwa ndị nwere biznes with end biznes gụ na ha ji they release you to go onwere ọkụ duru ova ọkụ duru ova afọdụm ebe ọkụ nwanụ na-enwu o wee na ọkụ ahụ dị ova afọdụm e, do oke ka ọ ghara ịnwụ na m na-ekwu okwu donu ndị na-ebe a o nwere mgbe ụnụ fụrụ ọkụ nwụrụ enwu ma wụrụzie na ọkụ dị ova ọ pụwụrụ na mụnwa wezuga ama ife m na-ekwu let us continue Eh, eh, put allegation on anybody but ife nọ hie ka mkpụrụ ndọwa bụ in case na agara merụ na akpam okwute onye ya jide ma ọnụ na-agba m egbe ma onwe ebe nna oke olugo n'ebe ahụ anyị na-ekwu na-aga n'ụzọ akụọ m okwute nna aga n'ụzọ agba m egbe don so <laughs> na evidence wu zuo they will come for you nya <laughs> ọ wara ntịgo n'ike okwute <laughs> amachigo n'ịkụ okwute <laughs> ya na igbo egbe <laughs> Every son, my brother, <laughs> it is too early to cry. It is too early to start crying. Don't know ibe Kedu na ebe ife mere ebe awara dị na ya akụ okwute ma ọ gbaa egbe Agba m ma eche mee arrest ma kịta ka ọ in olu echi eme m arrest ịfụ n'ọbako ọ osiri olu echi eme m arrest so akwa arrest ka o bido na bebe kịta <laughs> ebe his now is is living in the shadow of himself onye ugo ahụrụ nyụọ nsị ahụrụ na nsị ọ nyụrụ na-achụ ya ọ na n'egwu arrest even before abi arrest ya o bido na reziwe alarm about an impending arrest emebụghị ya forgotten that according to ife Ebonyi Son kwuru according to ife akuzayo kwuru there may not even be an arrest they can just serve you even if they arrest you it is not even a problem even if they arrest you ọkwa the innocent o nwere ife imerụ you can prove yourself you can prove your case you can walk into any police station and come out without any wahala then why are you panicking why are you panicking why are you raising alarm when you you talked about serving a, a, a eh, eh, governor Eziokwu a lawsuit e kwuru that na na you conclude to go with your lawyer ka eje serve governor Eziokwu akwụkwọ before your mentor ya amaghị onye ọrụ wee advice ya ahụ contrary to ime the same thing ịnụ ka gọvanọ eziokwu panik gọvanọ eziokwu came out na facebook sị na iwe ezigbote onye ala ka ịwụ meaning that na ị ka nwere power ịnachi ya back to your lawyer gwa no i want to continue with the lawsuit he did not panic kedu ife ị na-atụ apanik li about na-agwaghị na ya arrest ọ na-agwara that n'ihi eje court kedu ife ị na-apanik li kelee iku okwute kelee ebe iku okwute kedu ebe ike o butere ife kwesịrị ịbata na Unu amagolo ihe jide because I did not mention Akụzion name from today my life na Akụzion n'aka ebelebe from today my life from today your life nọ ndị polisi n'aka ọ nọ prison guard n'aka ilus guard ya you end up in police cell or in the eh, eh, eh, in the prison yard on the ndụ ụnọ n'aka onwe okwu osi wee nọrọ akụzayon n'aka bikos akụzayon gwara spesifikali ife ọ ya emeghu ọ gwara spesifikali ife ọ ya emeghu by the way what even brought about life n'ife niile akụzayon kwuru did akụzayon in any way mention anything like igbo ebony son did akụzayon at any time auntie she thank you at any time mention anything about ndụ ebonyi son o nwere ebe ịnụrụ Akuzayom mentioned anything about Ndu Ebony's son n'ife niile okwu then why is he hammering on this life life life life what exactly is he afraid of what exactly is he afraid of ịghọtago kelee exactly ife ọ na-atụ egwu why is he suddenly afraid of his own shadows why is he suddenly afraid of his own life kedu ife na-atụ ya egwu kedu ife ọ na-agbagharịrị what is he trying to run away from who is he hiding from Who is he hiding from? Is it one of those pranks? <laughs> is it one of those expensive joke, like they put it? Is it another form of executing another line of uh, content? Is that what we are sensing here? Because we heard the voice note clearly. There was no place where there was mention of any name. There was no place where there was mention about harming anybody. Akozayo simply said na evidence ya na onye obodo zuo he will come for them and they will go straight to prison oife okwuru now ọ hapụ prison ebe agwagoro ihe ya ahụ final destination ya hapụ police cell ebe do inevitable to him o maka ọnwụ ndụ ya oke donu achọrọ nke ka ụnụ ọnụ m dadi go ndị ha na dadi go na-akpa nkata kpọọnụ dadi go jụọ ya a egbu mmadụ na police cell because ọ lahụrụ ebe a more than one week a na-egbu mmadụ na police cell doo na ana m ajụ ajụ ana m ajụ na ndebe anyị doo ndị ha na dadi go na-akpa nkata one on one jụọrọ nụ ndadi go na nsịrị a na-egbu mmadụ na prison a na-egbu mmadụ na prison ọwụ na na-egbu mmadụ na prison ka mmadụ na bikos ọgwụgwọ na na-egbu mmadụ na prison ị ma anọghị awụ another line of discussion anyị e discuss let us face gọọmenti maka maka dachichi ihe o ji pụta egbughị onye ịghọtago anyị ma so many people jere police pụta egbu je jee je jee police ụbọchị a pụta egbughe olesi na gostu jee na-akpagharị ifa nye na gostu dachichi na-akpagharị ifa ịghọtago eh, onweghị onye jebụ police cell mụnwa na onwe m sef na Zambia ebe m nọ abana m polisel pụta egbughị m let us round up person anything I, oh, you guys amagoye made me the thing because i did never mention akosan the only three videos or two videos wey make about akosan obo ask my akosan you are my brother from ebonyi state Orega Ijemende mother arrest like Kuruku like a man of God. Orega come home and develop our place and employ some people. That's what I told him. The only reason why you were name Akosayon that kind of uh, advice is because no, if Akosayon stand there for or advice go away. or advice chago the whole ebony so so julebeli na ma ga two people or advise chago madam marvel ha ha je wole ego ha je establish ye no e advise akụ zion because na o ji eme that the go ha arrest maka na okwuwara ọnụ o wee pụta advise akụ zion n'elu ebonyi son na advise akụ zion look at ebonyi son na advice akụ If aka unu ji egbu onwe unu ị na-advise akụ zion look at you you are advising akụ zion the most funniest thing nnụrụ na this first quarter of the year is that nebuzin son is advising akụ zion on what to do with money alụ na-eme the most funny in fact the most ridiculous thing m fụrụ na internet is that nebuzin son na advise akụ zion yeah. three advices onye kwene ụzọ advice eto secondary bido mere gara sị maka zion na rich man look ndị ọzọ ndị Anambra steeti nweta rich man ndị Enugu ma ndị Imo they uh, no dey comment on uh, comment on Facebook anyhow no dey comment like that mee ka ndị mmadụ kịrịkịrị mmalisi akparị gị na-akpọ gị nwa abakiliki nwa abakiliki na ndị ndị enye ngwa eri donu ọkwa go oh, ha nwere ego ha melụ ka anyị ghọta na dadi go oh, ha nwere ego na dadi go oh, ha na before ma eruo ebe dadi go ha nọ na ya eteki m 50 years according to ife a na-ekwu dadi go ha nwere ego dadi go ha nwere ego mana dadi go ha nwere right ịda agbagharị na facebook tikitikitikitikiti na kọmentịgharị n'ife ọnwụ na-agbasaghị nke sọrọ ochie ahịa nke sọrọ ọpụtakwuo ọnụ ọpụta ome live mana akụ akụsayon enweghị right ịkọmentị na facebook because of na na onwere ego kedu ndị anambra steeti e e e? a ị na-akpọ ka mmanụ ndị anambra steeti ị na-akpọ ife a kpọọ n'afa ha ka anyị manụ ndị ha akụ zion nwere ego ahịa kọmentị na facebook mana dadiji go nwere ego wu real estate guru land agent gulu the highest person na-akọpụrụ na-akọpụ gwongworo na mkpọ were ọrụ onwe ma fọ dekin ọrụ na-azụba anyị ebe a o nwekwa fodeki na ọrụ na-azụ ndị nna m ochie o nwee right ịdapụta na facebook bịa na kọmentị ya anyhow na-eshia vidio na-eme live na-ekwu ifesọrọ ya mana kụsayo na-enweghị right ahụ let us continue. that was advice i give to him as a brother so the voice note i don't know the reason why ọ sina. asị na o mechaa m ife ọ ya eme m ọ nka ọ ya whereas i never mention their name for that voice note so now ask yourself a question who arrested Ebonyi son who are the people who plan and arrest Ebony Son. Donu, Ebony Son Jolo, who arrested Ebony Son. Police arrested Ebony Son. If at all there was any arrest. Po Donu, all police na-eme mmadụ arrest. Una, police, all police arrest. Ọ jụrụ ajụjụ who arrested Ebony Son? Police arrested Ebony Son. If at all there was any arrest. Who conspired to arrest Ebony Son? Ndị Siena. amaghị onye ha dị n'ime moto ha of course they took a decision in their in their in their Siena to say let us arrest this man how else ka esi conspire were eme ife ndị bụ Siena dị ịtọ ma ọ wee nọ they decided on themselves took a decision by themselves eh? to arrest Ebony Son nwa anọzie Peter nwa anọzie Peter onweghị ka ị na-egbu na peji a ndị kwuru ife ikwulu ife ikwulu ndị mmadụ ekwudobe naanị ife kwuru ndị mmadụ ekwudobe na ya nụnụ ee ijele gwa na onwe ife ahụ emenwu onye na-akụrụ ya aka ee tatiji ogwa na onwe ife ahụ emenwu onye na-akụrụ ya aka ebori son gwa na onwe ife ahụ emenwu onye na-akụrụ ya aka ezugopụtazie ekwu okwu wit confidence isi na ezugo nwee pride ee susuru usi ebe a pụọ achọrọ m ịblọkụ bikos achọrọ nke igere ntị ife a na-ekwu ịghọtago ọsọ ụnụ nwere rait ide eme ife sọrọ ụnụ anyị enwekwunu rait o anyị enweghị right at all ụmụ okooko ụfọdụ anụ onye nne nnewi enweghị nganga n'ime olesi nọ na ịghọ frend wutere ndị nnewi ma ọnwụ niile eme enyi wute ndị nnewi ịmalụ onye nnewi ịmalụ pride ịmalụ onye nnewi ịmalụ okomoko onye nne nnewi ọna na-enwe pride from birth onye nne nnewi ọna na-enwe pride from birth ah the people's governor i salute you sir ịghọtago onye nnewi ọna na-enwe pride from birth so how can i deny having pride as as a proud nnewi son eh? let us continue. Jepak did not post a video did, make, no, did not make a video and tell the whole world that ihe akwa joke ndị ọzọ na-ekwukwa nke ha there other people's voice note are there but he rush and make a video to tell the world that my race was a fake one. Use nke a akọwagolu m ụnụ ya jpac did not make a video asịrị anyị na enwere 40 something people in that whatsapp group we only heard from onye obodo we only heard from uncle ib jee paaki ka ha na accuse accuse nyanwa wee son we did not hear from 36 other people or 40 other people kelee ebe ha nọ why must it be jee paaki ka ị na-achọ ka o kwuo okwu jee paaki quickly came out to debunk your arrest because n'ọmalụgo nde ị na-achọ ka anyị kwuo na ha arrest gụ ọsọsọ jee paaki mere video I made a video a lot of people made video Uh, uh, the people's governor made video why are you single why you just single out J Park eh why is single out J Park maka na ịgbatara anya go na nọ the same WhatsApp group na go na helmet J Park na ha ka ije kwuru ka ekwu kwụọ ụgwọ ka aka aka wee build up page jump pụọ to 200,000 followers or ya tata anya ya ya anya ị na-akpụzi afa ya anyhow ebe nsuketara ị na-akpọ jee pak jee pak jee pak jee pak ọwụzụkwa onye nwa na ije kwụ ụgwọ ka onye ka onye ya aka promote opeji peji o wee promote opeji peji o peji wee jọmpụ otu 200,000 followers tata ya gbatago ya anya ebe isuke na iji ịnyụ mamịrị jee pak iji iri nri jee pak ị na-alahụ ọla jee pak tongue and count your teeth will move regardless so geology who arrested Ebonyi son and how did they plan it Thank you, I remain blessed. We move regardless. Ị gaghị move ị nọrọ ebe ahụ ị nọ. Ọ sị we move regardless. <laughs> we move regardless. Ị gaghị move ị nọrọ ebe ahụ ị nọ. Agwara m ụnụ. Ọkwe ma some of these people na-egwu onunu. Onunu niile a ha na-egwu. Ha ncha niile ya adakpu n'ime onunu ahụ. And we will all stay and be the judge. We will all stay and be the judge. ife imeru maka mmadụ emeghị ihe ịgbagharịwa ị na-akwụ n'elu na-akwụtu so today ụ na-achọpụtago kịta na ide erelease voice note is nothing after all erelease voice note is nothing after all because here erelease voice note akụ Zion wepụta nke eji epak with with with eh, eh, eh, ezigbota alacrity that nothing will happen ịghọtara ọkwụnụfụrụ ya ma na-ewepụtalụ nke ihe mana ewepụtara nke ihe ka e wee pruvuorie something ọgbaghara ka oke ọgbaghara ka oke now ebonyi son sịrị ụnụ na ọ bụrụ na achọọ ya achọọ afụghọ ya you people should hold Akụ Zion responsible i am telling you people today achọ ebonyi son na achọ afụghọ ya kpagharịwanụ dị na the whole police stations enwelu na south east unu mechie na akwagowa Abuja you will find him even na police station nọ na Benin yes according to voice note I flew here yes mpụta gbago ọkwa iforogo mma atụghị nga n'obodo a ijegwa ndị mmadụ na nsị na mmegbu kedu ife ị na-agbara ọsọ ụnụ ụwa akụ karịa ego ụnụ na-anị alụ unu nwere pawa unu nwere ife niile unu dị powerful all atụ gị iche maka arrest ịgbagheriwe iburu narị ụzọ arrest onwe gị iburu n'ụzọ arrest onwe ka ịfụgodu ka itestigodu waters ka itestigodu waters ka ị ka atmosphere ya dụ na onwe ka esi wee mee the actual arrest you arrested yourself before the actual arrest ok ka ị arrest chaziere onwe uwe fụ na mba efeho ebonyi son is missing for two days or three days nothing happened. Can you now start planning to do the needful? Start engaging a good lawyer. Start engaging a good lawyer. Start keeping money. Start gathering people. That is the reality of things you should be doing now. Days of running to social media to come and start crying is over. JPAC was arrested. j did not come to beg any of you to come and cry for him. j did not even lament. He even came out and bragged for you people. He even flew to Abuja and took a picture with our indomitable senator, Senator Memuli one of the most powerful senators in the Southeast today. Yes, Senator Ifeanyi Uba Ebube Chukwu Uzo, onye nwere ihe mmadụ. Ka m gwazie gị taa ka ị mara. onye nwelu ebube chukwu ụzọ na nnewi nwelu mmadụ he took a picture with our all, all senator representing Anambra South ebube chukwu ụzọ na nnewi to show you people na mba adefe he did not cry i did not hear jpac crying i did not hear jpac soliciting did you hear justice for jpac did you hear justice for jpac JPAC has done his underground job. He was even able to move the people's governor all the way from Port Harcourt to Lagos. I ask you people, how many of you, Mwelu, even a family member, a business associate or a friend, do capable of moving from a state to another state for your sake? Stay out of trouble. It is a good advice for ndị ya wepụta ị na-asị ijele ijele ijele ijele nwere ike ijele abuild go around himself that is ijele on his personal name ijele yes ijele nwere ike ọ na ijele do powerful malụ ig one on one that is ijele chukwuka by himself it doesn't translate to you this is advice m na-enye another person ahịa enye ife ọnwụ na ijelewu today on his own ebule ebule the same thing with park ife niile jpac wụ on his own abụrụ nya ọ bụrụ na m enweghị onye enweghị nya jpac nwere ihe and uh, two times ka emegoro ya arrest two times ya ka o gosi onwere ya two times emeri arrest the first one ndị mmadụ na-eti bla bla bla bla bla ife mara ife na-eme ọpụta this second one ndị mmadụ na-ekwuwa bifo mmadụ ife na-eme ọpụta e, e, gụlụ ezi igbo wee bịa na comment section m wee sị m so na mkpọtụ niile anyị na-enye so na JPAC kwụrụ 500,000 wee pụta ma bifo 500,000 a lot of these people na-eme noise na Facebook enweghị 50,000 ha ya kwụ wee pụta even at their point of arrest police gba ha weta 50,000 ka ha wee pụta they don't have yes a lot of all these people nọ na facebook ebe akwa emekwana sometimes onye ya edu enwere people do willing to guide you willing, willing to call for you but you spend your own money you o wee wuruzie ebe ị nwere onye nwere ike iwepụta his own money tii before iwee bịa weta nke it means a lot ịghọtago so onye agbago ngụ ugboro na eji ejighị mkpacha kansi egbe agba adaka ejighị one naira emeke si na nigeria today ọ bụrụ na ị nweghị ego kesi na kpuo ọ bụrụ na ị nweghị ego kesi nweghị mmadụ ọwụ na ị ego na ị nweghị ego kesi mana ị nwere mmadụ ọ dụghara ihe mana ị nweghị ego kesi ị nweghị mmadụ na kpuo na ụfọdụ ebe onye ya ada edughị uwe ngwa ya ada eweta the money ịghọtago onye ya ada edughị uwe ngwa ya ada eweta de money ị nwezie ego nwee mmadụ gara ụbọchị ozie na ịdanye na nke ọ ya atọ na aya ma na ọ atọgo na that is a good advice ọkwefugo obidogo ịda agba from pillar to post obidogo ịda agba from pillar to post but ebonyi son i will give you an advice because there is a solution there is a solution to this lack of peace in Egbe today you are restless inweghị rest inweghị rest go. ịghọtago inweghị rest obi gị ezughị ike inweghị peace of mind and we know na inweghị peace of mind ọ na-eme emegharị ha ọ na-asị go and arrest ijele iwu ijele iwu ijele enwere ike eje arrest ijele ijele press ya kọntaktị ya pụta asavụ ijele akwụkwọ ijele ewepụta ego go lọya jebe kọt onwe ego igo lọya o nwere ike nwee e lọya ya volunteer stand ya aim for him ị nwere ife niile a ị nwere ife niile a so ebe ị nweghị ife niile a why are you comparing yourself with ijele ijele will go on his own personal journey you will go on your own personal journey amahụ na ife na-ekwu n'ọdụ clear ọ dị very clear arrest na ije nga ka eji wee gwa okwu ịgbawa na tikatika ọ translate go to ndụ to to threat to ndụ so voice note niile anyị kelee ebe a kelee ebe ị nụlụ akpọrọ and ọhụrụ na ha na-atụ logic anybody can be Ebuka Obi ọ ife ndị na-etisi ivu ndị na-etisi ivu ndị na-akpụrụ ya brenu brenu ọ wụrụgodu na akụ Zion kwuru nọ ya egbu ya na akụ Zion kwuru nọ na voice ya wụrụgodu nnọọ na voice a na akụ Zion kwuru ọkwa ifuru ebonyi sọ na na mma egbu ya o wee nọrụkwa the same place nyekwa akụ Zion a defense ebe ahụ nye akụ Zion ebe ọ na-achọ ka o ezibitie amaghị ife ya ogo na kụsayọnsị na ọya egbu ebonyi sọn ị nọrụkwa ebe a si na ebuka obi na-akpọ there are many ebuka obi are you not aware that na-enwe so many ebonyi sọn ee eh? onye ahụ ị na-akpọ afa is an ebonyi sọn onye <laughs> onye ahụ ị na-akpọ afa is a bona fide son of Ebonyi State a powerful citizen of Ebonyi State a productive citizen of Ebonyi State an important citizen of Ebonyi State The go. so have you not ended up defending him while trying to defend Amalife? Ah, unu niile ewu lawyers ya the group of lawyers enwere na Facebook tata group of lawyers group of lawyers ndị ọkaikpe ụfọdụ n'ime ụlọ san skuul ebe ụnụ gụrụ ya nwa dịka amahụ group of sons e the likes of eh, kelafa ha emeka eti aba san echezona eti aba san eh, oseokosi igbe san our own late um, Justice Ubezuonu, our own late um, Justice agbakago yeah? uh, Mike Ozekume Yeah? The likes of them do na Facebook, yet ha honor her. Ha do na Facebook, yet better honor her. Ha ya will aka ha translate yellow, eh, so easy like that. Manage eje court ma ndị nọ n'ụlọ nga nkụ ndị niile nọ na prison yard ndị niile nọ na waiting trial ha ncha niile wu lawyers like you ha ncha niile wu lawyers like you the best thing ihe eme ewe ịkwanyere onwe wu ebonyi son there is a solution which i will tell you now that solution you will throw away your pride because o nwere ife iwu let us tell ourselves the truth eh? o nwere ife iwu go o nwere ife iwu ụkpaka ụkpaka na-agbara ọla oke afa na-egbu nwa nkịta ha ụnụ na oke afa ntu magburu enyi akata isi ebue ọnwa na-etiri ọra akụ mgbawara ụgwọ akpata nsi egbe ka ọgụ akpata nsi egbe akpata oyi ụnụ na izu oke afa ee ụkpaka gbakpuru ọla nwere ike na-asa efere na ofu ebe n'itiri mee ha ha you have not been to the airport you have not been to the airport you have not been to the airport you have not been to the airport o nwere onye ụmụnna m mma eje olubuho airport mana ibunata kọntena ịtọ ọwụwa ụgwọ buru tii na warehouse elele o nwere onye ụmụnna m mma ọ banye elubuho airport mana eibunata kọntena ịtọ e o mechie kọntena ịtọ ahụ tinye na warehouse ya na-ele gụ na enwee kesi echi niile were airport bịa kpegbuo ya gụ na enwee kesi echi niile ọnwa ya ka na akpa jekuo san were airport bịa kwụrụ na court na emụtara Mohammed airport versus barrister Oselokosi Igwe san ka ikpe wuo ya you have not been to the airport o nwekwa ike onye ịgbakọ ego flight ifegolo efe n'ụwa o ji odi eme biznes you have not been to the airport eh? oji unu na-eme ụlọ baa plenu na-ese unu ya ewolu foto na nuzels na plane ka na-ese foto ihe ese more foto 100 na plane. ilute eh? na airport na kọnsụtuga nuzels everywhere because ọ airport wo the the the highest place ụnụ ụnụ ụnụ ụnụ ụnụ ụnụ Eh, eh, eh, nwata amahụ na ọnya emechachi eze ka ekpukwasazieru okpu eze n'isi ọ dị ya ka arrivego ha asị gị na imebụ travel you have not been to the airport imebụ travel you have not been to the airport you have not been to the airport bịa na enwere my uncle eje bụ airport o nwere foto m posturu na Facebook ihe sideko nwanne nya ọ be ihe ka nna nọ wee se foto a o jebụ airport mbụ o mepụ travel mbụ bịa ka mmanụ na ife ọ chụtara n'ụwa at his 80s ọ nọ ọ na almost 80 years now bịa ka mmanụ na ife ọ kpatara n'ụwa ya na ịkpata gay as onye bi n'ala ahụ na airport inwe room na airport nekwa ọfịs ndị Ethiopian airline na ebe duru nwu minister for aviation of office edo na nkobelu ọ na-abịa nara permission before o take any any any any ever yeah every time you have not been to the airport bịa na enwere my uncle ejebo airport bịa ka ngo jee na-ene foto ahụ mpostu nwanne nya ahụ ka efube fọmaika ahụ ọkụrụ n'ụlọ ahụ efuru n'elu fọmaika ọkụrụ na 1999 ka ọkụrụ fọmaika ahụ bụ wepụtazie na jenereshọn nkịta wee tiwekwazie rọtayon rọtayon unu na-eti nke a anaghị eti na-ewukwa kịta wee tiwekwe chene na-eye ka mmalụgụ na ya onye ka ọ na-akpuo n'ụlọ ya dọnọ na oche ndị eze dona ya ijekwuru n'elu airport o see foto na oche dube isee foto na airport o see foto na moto see foto na airport o see foto n'ụlọ ya dị na Lagos ọ kwakpuru n'ụlọ ya na Lagos na 1993 ọ kwakpuru n'une na Lagos na 1993 na agọ mana ka agọ dụ na 1993 mgbe ahụ kwa o si agụta chure ya wee kwakpuo be na Lagos ịpụta tata esi ya you have not been to the airport have been to the airport ị kwụrụ na airport ebe dị Mutara Muhammed airport ọ na-egosigo plọt o gasịrị o nwere ofu na ya nke mmadụ na-afịa mgbede na nkwọ ịkpa ya kata ya ama 150 million ya ka m kpoje ebe a onye nna gwa gị fe awụ onye tọrọ mmadụ wee tọọ my dad the same father the same mother bịa ka m ya ebe ahụ iruo ka mụnwa baa plenu abago m plenu baa plenu jee dubai baa plenu jee ebe a nruo kịta mụ na ya naanị isi asị nya dadi ị m abago plenu dadi ọ na-asị m ọ na-asị m nwa m ana m adụkwonu n'afịa mgbede na mkpakponu ya ka na aya enye nwa m 50 milion asị ya dadi mana ejego dubai ọ sịkwa m nwanne m ịgbadakwonu na akaba eze emu ebe nii enwekwuru m almost 5 plot dadi abago m kenya airways nna na anamadukwonu na-agọ na Lagos nke a ma alụbụghị ife dajiaba gọọmenti Ethiopian Airlines ee na ife mekwanụrụ uwu na aha moto ha dochikọchara na kọmpaụnd ma mụọ m ife mmemme dadi abago m e ọkụ na-esi owe mụ ife onye ahụ ababu blem bịa kago na ịma aka ịfụ na ọka na nwe experience sef experience onwelu nwere ịna idiri ka esukere a na kụziere ihe over 20 years bifo iwe nwee ya nke ọsọ ya na ndị ọcha alụgo ọrụ na Lagos ọfụma ya na ndị ọcha alụrụ ọrụ ee ndị ọcha ka o ji wee kpata ego n'ụwa as a transporter as a transporter ndị ọcha ka o ji wee kpata ego ndị ọcha na-ahapụ kọmpani ha bịa n'ọfịs ya esi ya na-eku ya owela interact with them ịpụta e echi niile unu ji airport a na isi who help hu plen help keludo onye ibi na ibi na help America eh, come to America come to America ibe uje na-agbara anana na of ebe Benin je na-agbara na Victory Estate na-agbara na Diamond Estate 100 million 150 million 80 million 70 million iwere na ibiri America na isi eh? jee na Asaba Benin bịa ka m kpọkpuo na a particular place na Asaba eh? anada ebe ahụ dụ 70 30 n'ime ndị bi Congo nwe tati n'ime ewu bọis dị kongo nwee onye ọna m asaba ọfụma ya ama steeti ebe m na-ekwu ife a asị about 40 n'ime wunde nwe steeti bine steeti ndị bi kongo nwee unnecessary thing enweghị isi ka unu ji ana isi na facebook ife ịma na onweghị isi iwere ya naanị isi na facebook ebonyi son let me not forget because ekwensu achọghị ịrụ ọrụ olugo na ebe m menye gị advice kịta ekwensu chọọ ka e were ndị otu wee bịa mebisia ya advice m chọrọ inye gị taa wụ na you will remove pride first woo pride tụfuo because o nwere ife ịbụ my brother i will tell you the truth eziokwu a m na-agwa gị onweghị onye ya agwaghị ya you no be anything eme ya arrest echi you don't have anybody who will come for you let us be honest onwere onye i nwere ya bịa for you yes o wuru niile n'anya ka eh, Chibuike ka Ogunu bebioku n'ọwụ onye Ebonyi steeti ka bebioku bịa for you bebioku ma onye mere aresti arrest more than you ọ na personal note ha ya na ya na-anọ n'ibiza aṅụ mmanya ha ya ejighị uwe kpara amụ na klọb ọgwọ nwa ahụ ịma na ụmụazị ya aṅụrụ mmanya <laughs> si etu a gbaa egwu gbaa egwu ha <laughs> otu onye akụ odogwu ọsịa nwanne m ọsịa ọkpọ nwa ahụ hapụ ụmụazị a e, mana onwekwanụ ka ihe esi mere ebere ịma na agụ na-agụ ụmụazị a na-afụ ha ka ha na-achụ ewere uwe na-akpala amụ over a bottle of drink onye ka ebukwanụ onye ga-ewu onwere onye ya akpọ onweghị onye ya akpọ yes ọkwa na ụka a na-ekwu na-akwụ 500,000 na nke je pak ọkwa na ụka ekwuru maka 500,000 kelee onye nwere ya amaghị aka na akpa ewepụta 500,000 nke e? ịghọtago onweghị onye ee daniel krems ife ngwara gị ewu ka ọ yawa ya awa isi ka ọ na-awa isi that is the reality i don't take back my words nkwuru kwuru aha m eteke back i told you that ka ị wee nụ ya ịghọtago i told you that ka ị wee nụ ya it is a reality ya dị enyeghị nsogbu na ntị mana zerukwa otuto abụ zorukwa abụ ntị zere abụ ntị it is a reality ya dị emewu wuru na ntị there is nothing you can do about it you can no change it 2013 have passed it has long passed ị go so ị e, e, ya right 2013 onwe bụ ụdị ife imere about today not 2013 ka ị chọrọ ichiga back to i nwere onye ya bịa wepụtagodu 500 dewe na anasị sị pụtazie ka ekwuwe ịghọtago n'enu ha ha sonex harrison kedu ife iji white clips eme kedu ife iji white clips eme ee na-ekwe m biko otu ọnụ a mụọ ife ọnụ a na-eme ụmụ otu ọnụ a otu ọnụ a both genders ma nwoke ma nwaanyị na-ekwu maka ọnụ a kedu ọnụ a mere ya atado ya ata ịghọtago e nwere onye ya apụta ekwuo si wetagodu 500 ọ ya gbalalalam nana sisi wetagodu na-eme ịpụtazie e ekwuo 1 million ọ na ana sisi na-eme na-ekote ọpụpụ ka ị pụrụ they couldn't even call any nearest police station ọnwụ e na ndị atụtụ je fonu kpọọ 13 ugbo kpọọ one or police stations establish ha connection anyị agwa ha nọ nọ na soso and soso police dị n'enugwu ịghọtago ịghọtago so anyị agwaghị soso and soso eh, eh, eh, police station ebe ọ nọ inwenihodu ndị spelụ 500 naira wee mee call nọ 500,000 ka ha ya bịa weta na police station praise alexander nnadozie chi ya azọghị na insọtụ m insọtụ m agwa ngụ na ọnụ m ụwụ nsị na m asa gị ebe o diri ka ị malụ sefụ o dịghị sef insọtụ na ịma na na-eme program ịbata ị na-ede nonsens idee na program a awụọ ngị ya n'ahụ ịkọlet ya yugo kọlet ịghọtago oke ịma na ụnụ na-efe ilu na ụnụ nwa nwe monopoli ova ime ndịtin mana mmadụ agha eme akụza ya ngwarago I am not a a Christian but I'm not a born again Christian na nna agwa na ebuka obi dore agwangara mụ uwe ebuka obi na nna na ndị pastọs dore onwe pawa agwangara mụ uwe pastọ i am not a pastor i am only a christian na-eje ụka mụ na chineke m dụ na mma so ọhọ ịkparịa m mkparị gwara gị asị na-ekwo pastọ ka ọ na-agụ mmadụ iyi no ịgụọ m iyi agụọ m gị ihe ọhụ nwoke ibe nke ewu ịbịa na my platform ịdụghọ reasonable enough on how to engage me constructively with your different opinion ịghọtago ifiru need wine ifiru na inwere ọnụ ifiru that you can insult people ịbịazie insult m insult all back isi m must you insult people na your program I invite gị ebe a I invite gị na this program eh? leave this program if you don't want to be here you see Ebony son my brother you will first of all see na pride ụgbadata because na m agwago eziokwu onweghị onye otu unu ya gwa gị you no be anybody you no be anything ịghọtago you no be anybody you no be ife ọwụna yọọ mgbaghalụ a ga-agbaghalụ anyị esokwa gbawakwa ebonyi son gbawakwa eh, eh, akụsayon ọ gbaghalụghụ anyị nwa ya esokwa yọwakwa ebonyi son si yọwakwa ekele eh, afa ya akụsayon ya do nye gbaghara ụnọ nwanne anyị nwoke ka anyị atụfukwana gị atụfu anyị atụfu gị atụfu my brother nobody will throw you away you are one of our own yo mgbaghalụ agbaghalụgo mana onye wuru na imegherie that your fear that your fear will come to fulfillment that your fear will come to accomplishment now that you have realized that the only family that there's nothing you can do about it if not to start calling on people kedu ife ndị mmadụ mere that ji o mgbe ejidere ihe nothing kere ife ndị mmadụ meru that go mgbe ejidere ihe nothing nothing ha ncha niile nọ na Facebook na-etiso mkpu na-enye mkpọtụ onye nọ na sel na ọ na sel anwụ na-ata mosquito na-ata ọ hapụ famili ya ihe ya nọla jewa holiday na Abuja family ya nọrọ uhie why na ha ncha niile nọ with their families they couldn't even do anything they couldn't even get a good lawyer for him some of them ahapụ n'ihodo ebe ha nọ mekigharịa move jee na abuja ebe ahụ ịghọtago yes sones harrison freedom of speech is guaranteed but freedom after speech is not guaranteed ọkpọmọsara gị ọfụma there is freedom of speech but freedom of speech is allowed but freedom after speech i cannot guarantee you that where your right stop is where another person's own start odumeje sịrị ego ọkwa isi na-enwe freedom of speech ee eh? odumeje sịrị ego ọkwa unu sịrị na n'ife sọrọ ego ka ihe ekwu ọ sị yes o wesịghị oke jee ebe mmadụ nwụrụ a na-akwa ozu ịbata e ebe ahụ shout odono n'ọkwa mma ugburu onye anwụrụ ka iwe ma na-enwe freedom of speech ka ọ na-enweghị ịnụ ife odumeje gwara a very wise man ọ sịrị ego jee ebe mmadụ nwụrụ ịbata ebe ahụ ndị mmadụ na ebe ọrịa chaụtụọ gwa ha na onye a nwụrụ n'ọngụ gburu ihe ka anyị test ya freedom of speech ka ifo ịghọtago arest ijele mana onye agba na ya arest na ha eti mkpu na-akpagharị si na ọnwụkwa si jide onya Judas Don na Desmond Okereke ife na-agwa n'uwe eziokwu ọ bụrụ ozi freedom of speech ọ bụ ife sọrọ ka ihe egwu jee ebe a na-akwụ ozu n'ogbe nkịta Stephen Enokereke ịkọ nọnsensị abịakwa arestị ahụ ịka ya nọkwa na-ekwu arrest ijere arestị kwa ngụnwa yes ịghọtago ịghọtago Sones Harrison gbọkwuru uji esukere ana gbọkwuru uji esukere ana dis peji abụrụ ebe a na-abịa akọ ebe a na-akọ iyo dis peji abụrụ ebe a na-abịa akọ inyo reality ka m na-agwa uhie a ebonyi son jee yọọ biko ụmụ okoko niile a n'ebe a sị go and arrest ijere go and arrest mock news sọsọ onye ha ya ezo n'azụ ya were akụ nọnsens bụ ife ha na-eme ha awụkweri mmadụ ha awụkweri mmadụ n'onwe ha kelee onye ha wụ ha na-asị so go and arrest ijere go sọsọ onye ha yezo n'azụ ya ị ịarrest ijere echi niile ha asị go and arrest ị ịarrest ya Mokrius echi niile ha asị go and arrest Okeke sọsọ onye a ya arrest echetara m mgbe ha na-asị na arrest ya mata ya asị ife niile eme na arrest ya mata ya asị ụwa niile uwe gbuo uwe mechie echeta m mgbe ha na-ekwu taata a arrest go mata ya asị gaa ha gaa na onwe ozugbo ife melu ma ọnwụ mgbe nwana ọ gwara ha na arịsịasị igbuwe ife niile gbawa ebe niile ọkụ egwu egwu ha agafe n'ihu na ụka ma ya fọzi ije mgbe ihe ọkụ the moment a arrest mata ya asị most of them ekwozi aga n'ihu na ụka ọ pụwo na chọọchị amak gị ihu a maka enwere m ike fụghị ebe ibu rọba mmiri ya singl of fuel ha ncha niile kpọfusịa ndị ụjọ ife ọzọ ha na-emezi iwu ha zukọọ na peji waja waja ha na-akọ mitin ụmụnna ha ezukọọ na peji onye ha na-eme mitin ụmụnna mekwanụnụ sọntịn emego an emego akshọn gbajie mmadụ ọkpa till today onye ahụ agbajiri ọkpa arịkọva bụ from ọkpa ahụ agbajiri o nweghị ife unu mere uwe ruo today that ji unu all of a sudden turn out to peacemaker i want to peace eh, say hapụ ọgbaghara na o nweghị ife eji ọgbaghara eme onye e, e, e, unu na-ekwu okwu unu akpọzina ha afa unu etizina pikshọ ha onwegodo onye tiri pikshọ mkpọọ ma afa hapụrụ ha na advat ka ha na-emela anyị ọtọ na otu pismeka anyị na uss ya wuru a pismeka ọjụ afọsụọ ya pisi ahụ n'ime fọsụọ pisi ahụ down his throat okwuwe oprichiwe pisi immediately kịta ọ dụkwana ka ya sị na-atọpụ na ya na-agbụ nwa obele ịghọtago <laughs> ọ magharịbakwana mana aṅụrị nna-enwezi ụnọ na-akpọzi nwa bebi vejin nwa bebi vejin eche na egwu ahụ atụ eche na egwu echen na nke izi o jere Abuja na o ya jeneretọ fuel m fuel m fuel m fuel m fuel m fuel m na-adụkọ na ha achọ ịnyụ anyụ emekwara m echetara nọọ jeneretọ na asụsụ isi ya echekwa nnọọ ka obe ife ọgbanigo ka m jee ebe mma afọ ife ka m jee ebe mma afọ ife na Eificado. Yes. Eificado. Yes. kịta ọ na-akpọzi nwa bebi virgin nwa bebi virgin ee eche nna na nke izi ojelu na omeriri emeri ọnwụ na nke izi ojelu kedu onye send bụ friend send bụ request eva afọ ngụ ị nwere ike sendegharịkwa ọzọ ka mmalụ ịghọtago eche na nke mbụ o jelu kedu ife o ji akpọzi nwa bebi veji nke taa ọnwụ na omeriri na nke mbụ nyekwuwekwa ife ọ na-ekwu na ebe o jelu mbụ merie fonyanwụ ijecha nke o jelu pụta ajọstụọ fonyanwụ ijecha nke o jelu pụta ajọstụọ o gosiri na nke izi o na omeriho meriho it is a simple logic except na na ụdị logic ịchọghị ịtụ ishigatara o jechalụ bata n'afụ fụna fụna mmecha ha vidio mmelu gwa ụnụ na something is about to happen o chenji ozugbo o ozugbo ghọọ a man of peace for some time until atọpụkwa ya n'agbụ otuto tuwe n'ọnụ otuto eh? tuwe n'ọnụ until anọkatakwazie tọpịa n'agbụ Hmm? ọntụrụ katakwa tọpụ ya na-agbụ nọrọ na ebe a na-egeri ka nna apịa ụnụ ha ma n'isi ndị ala ụmụ okoko ọsọ ọsọ ebonyi sun e, e, aresijere onweghị ife ha ncha niile wu they are not anything on their own they cannot even make a good point on their own they are only looking for where to hide where they to to to to to to hide their inefficiencies where to hide their inefficiencies agbaghịgo m fuel na-eyifie ọsụọ for onye na-edegheri nọnsensị ya ife ahụ na-eyifie ka m gbaghịrị fuel ọsụọ o gosiri na o onye rijuru afọ na-agba fuel na-eyifie ụtala eyifie a na-etoru ya etoru ịnụbụhe ọmụmụ kwuru okwu ahụ ọhụ ndị okenye kwuru okwu ahụ ụtala eyifie a na-etoru ya etoru mma emekwa program n'abalị egen ịyafụkwa na ọkụ na-enwu yes ọ jizọs na-eme ọ chineke na-eme ọ bụrụ mmadụ na-eme ihe afụkwa na mma emekwa program n'abalị a and mma agbaghịkwa jen ọ na-asụkwa yes ọ jizọs na-eme ọ bụrụ mmadụ na-eme ọhọ site n'ike aka mmadụ ka ọnwụ ịghọtago ọ bụrụ site n'ike aka mmadụ ka ọnwụ so ebonyi son hapụkwo ndị ala niile a hapụkwo ndị ala niile a hapụkwo ndị ala na ndị ofeke niile a na ebe a ndị enweghị ife ha some of them eferu go in their respective careers they have failed woefully hapụkwo ha hapụkwo ha jee yọọ biko jee yọọ mgbaghalụ Akụ ya agbaghalụ Akụ Zion nwụ Ebonyi indigene like you he is your brother he can never wish you evil he can never wish you evil he can never plot your downfall mana ị nweghị ike ịnọkọtasị nwoke na o nweghị ife ọ ya eme especially onye ma na a na-aka mmadụ aka a na-aka mmadụ aka mmadụ na-aka ibe ye mmadụ na-aka ibe ye welukennenu ife a ndị a na-eme mazienu ka ọ ya adụ na ọ wụrụ ndị a nwelu half of power Ebuka Obi nwelu mmalụ ka ọ ya adụ ọ wụrụ na ndị a nwere ike iji jele naanị isi jiri parala moknizu naanị isi mini nna ha wuruzie Ebuka Obi na ife ha ya ada eme mmadụ ụta akpuchi ọnụ ọka iwe mara ọka iwe mara ịma na nwere ndị gwara uwe kwụsị na ofeke mara ọgwụ mmadụ agwụ ịchara ha ma ife ha ji wee kwue ofeke mara ọgwụ mmadụ agwụ n'afịa bikọsi ikwu ala ma nwụrụ now onwe anything ha shi mana ha na-enye mkpọtụ na-esi iki na-esi iki alive from so many places na-esi iki from so many places They are looking for so many places where they will go and attach and seek for strength. And, and, and they seek for, for, for, for strength. kelu ka ọ ya adụzi na ọwụrụ ha dụ ka ebuka obi ke ka ya adụ na ọwụrụ ha nọ ka ebuka obi nwere ike ịtụtụrụ foonu kpọọ a governor. nwere ike ịtụtụrụ fonu kpọọ esenetọ nwere ike ịtụtụrụ fonu kpọọ asovila ka e ọ ya adụ na ọwụrụ na ha dụ ka ebuka obi nwelu powerful people under him na-aza adị na-aza esa ịmụhụ na ha yi ha ka emee na mmadụ niile ha ka emee na mmadụ niile taa kpuchi ọnụ but God is not an unjust God God can never be mocked he knows ife do due to people ife people ya managing well owoluye nye ha ebonyi son go and ask for forgiveness ewopịa ị ka na-agba akwụghị ị na-ebe olupụghonu n'ibe akwa ibebe na akwa ebebe kedu ife na-atụghị egwu you are scared and afraid of your own shadow you are scared of your own shadow ịnyụrụ ahụrụ ahụrụ ịnyụrụ kpọta ijiji ị na-agba ọsọ eche nnọọ nwoke ka ewu ọkwa ifugo na nwoke na nwoke ha n'ọnụ akụzayọ Zion na-emere onwe biznes yo na maketiri onwe ya bidasie ị nọrọ n'ọrụ in panic ị na-agbagheri ịgbarụ n'elu ịgbarụ n'ala ịgbarụ n'elu ịgbarụ n'ala nke a kawu mbido nke a kawu mbido I just thought I should analyze this voice note for you people ka unu wee malụ na onye na-ebe akwa na-erezi alam ka na-erezi ala m for nothing ogwe subuhu ịgbawa n'ọsọ ọgụ esuboho ịgbawa n'ọsọ oge yes thank you very much thank you very much when ijere and parala mock news were insulting Mazi Nnamdi Kanu those efulefu fought them now yes mgbe ahụ ijele na-ekwu maka maazị Nnamdị Kanụ dis maazị Nnamdị Kanụ dat ha wee sịrị na ijele hand go touch you o nweghị ife ha agwafoghị ijele ha gwakwuru ijele na ọnya ya nọ ha abụnatara ya fọn tọki ha sịrị ijele na ọma na-egwu aha atụ ya nya gbadata east na ọgbara ọsọ nọ efugitive ka ọwụ ọma na-egwu aha atụ ya nya gbadata east today ha amalụgo na ijele dị powerful today ha amalụgo na o nweghị ife today ha ewuru n'aka ha kweta na egbo ọnụ ka ha na-agba mgbe ahụ na onwe ohi ife ha na-emenwu ijele today for the sake of Ebuka Obi for the sake of ụka ha ewelu n'aka ha kweta na ijele do powerful and untouchable that is one thing they have proven ha ekwetago today na ijele do powerful mana ijele na-agwa ha ihe mgbe aha ha jụ ha siri ijele ịma na egwu aha atọghọ bịa east ijele ịma na egwu aha mee this one ụmụ ofeke ofeke they can queue behind anybody provided na onye ahụ na-ekwu ife na support ife ha chọrọ ịnụ my happiness is that today you people have vindicated ijele at least today who na-ekwu emego ka ndị ụwa niile nọ n'ụwa ghọta na ijele wu eziokwu ka ọ na-ekwu mbụ ọhifo yiri na what else you want me to say if unu prove today wụ na ijelewu eziokwu ka ọ na-ekwu mbụ na ụnụ jighara ịkọmprehend eziokwu ahụ ọ na-ekwu ụnụ si na ụnụ bunatara ya from Turkey ụnụ si na ijelewu nke a ụnụ si na ijelewu enemi of ndị Igbo ụnụ si na ijele si na egwu aha atụ ya ya bata south east na ọgba n'ọsọ na east na onwe ike ịbatanwu east again n'ọnwụ nka n'ọnwụ nka ọ na-agwa ụnụ mgbe ahụ ụnụ wum bingo ka m repeat ife ọ na-akpọ ụnụ ọsụ ụnụ na ụnụ wum bingo na ụnụ wum okooko. that that word that language that slang umu bingo and umu okoko originated from ijele ijele si ụnụ na ụnụ umu bingo na ụnụ umu okoko na onwe ifunu ụnụ ya emenwu today ụnụ akọmfam go na onwe ifunu ụnụ ya emenwu ijele today ụnụ ariarize go how powerful ijele do ọkwụnụ ariarize go how powerful ijele do he said it and he did it ọ ife ntị yes he said it and he proved it to you people beyond every reasonable doubt na onwe ife unu ya emenwu na unu ụmụ bingo na unu wu ụmụ okooko ọ gwara unu ya agwa today unu confirm go Nigeria do very powerful na onwe ife unu ya eme ama m ife mok news mere unu mgbe apalala m mock news unu si ya na unu ya eme nke a today again unu arịa ezikwara na apalala m mock news na onwe ife unu ya eme nwe ụmụ okooko ụmụ bingo agwa m ụnụ na for me wezugo ndị na-eje engage ụnụ na logic of sometimes eje na-ekwuturu ụnụ baịbụl okwu onye iyi ekwuturu baịbụl wuo onye believe na baịbụl use their own words against them use their own words against them efe ya ọgba ọsọ efe ya ofe ilu agresiv efe ya ọsị na ihe ekwe ekwe efe ya ọsị na enye mkpọtụ efe ya obido kọba gị ọnụ obido ha akọba gị ọnụ ma na imerige obido ha akọba gị ọnụ ma na imerige otilọ o bido ha akọwaghị ọnụ mmadụ na imerige ịghọtago yes ọbụla ijele gwa unu oyi ebunata Nnamdi Kanu gwa unu oyi eme nka gwa unu oyi eme nka unu niile pụta all out ijele ijele ijele ijele ijele ijele ijele ijele ijele at the end of the day unu achọpụtara na ijele du very powerful ọkwa unu achọpụtago na ijele du very powerful kelee ebe unu nọ pụta na ebe a bịa dee ihe ka m gwa unu wholeheartedly nigeria defeat gonu hands down if not for anything unu realize go how powerful ọ dị yes at least o meri gonu hapụzie nke dụrụ ya na ndị ọzọ ịghọtago at least let it be known that nigeria defeat gonu 100% hapụzienu nke ya na ndị zion na nke ndị ya na ndị zion ka dị pending but at least unu nwee believe go defeat go ọkụ go hands down o meri go ife ahụ o kwuru o mego unu ya unu a confirm ge unu na-achọ unu na-achọ alai unu na-akpagharị eje achọ alai ụmụ ụmụ ụmụ bingo ụmụ bingo ụmụ okooko. onye akọchighị otu mpụ ịdọ zaba ezu ọdịmegwu ọ nọ na-abịa ịbịa gwa ndị igbo ife ndị igbo ya ma onye ka ewu asan igbo man kedu ife contribute go to betterment of an igbo today kedu ife contribute go to betterment of ụmụnna gị iye ji wee pụta ịbịa gwa anyị feduru igbo mma ịpasibụld anything on your own individual capacity nwe onye m onye iwu na family iwu ụmụnna gị amaghị onye iwu you have not you have not even affected eh, eh, eh, on anybody's life ịpụta na ịpụta na Facebook ọ bụ ịbịa gwa anyị ụka jikwa wee meghụ nka ụka jikwa wee meghụ nka ụka jikwa wee meghụ asị iji wee wụrụgọnụ nke iji wee wụrụgọnụ asị ndị Igbo pụta ịpụta onye ka ịwụ n'ala Igbo who are you n'ala Igbo for you to come and speak our collective interest or to come and speak for our for, for us who are you kedu ife imegolu mmadụ na-esara nke doro ya na ndị ọzọ possible anything on your own individual capacity mgbe onye m onye ewu na family ụmụnna ya amaghị onye ewu mmadụ one ma onye ewu kedu ife ị na-emenwuru ndị mmadụ mmadụ one nwere ike ịpụta today kwuo oke na because of onye a na ihe eme ife a nobody yeah a possible on your own ine na onwe gị akwụkwọ ịma na ịpasịghọ ịpụtara ịbịa advaịsị anyị ịbịara ịbịa advaịsị anyị ee ịpụtara ịbịa advaịsị anyị ịbịara ịgwa anyị ife dị anyị mma ife anyị ga-eme ka ọ bara anyị uru nwaanyị na onwepụghị nke imerụ ya bara uru onwepụghị ife imerụ ya bago jegodu mee sọntị nke iwe bara onwe gị uru ife iwe bịa gwa anyị ife anyị ga-eme ya bara anyị uru ee kedu ndị na-advaịsị who are you advising who are you advising? Yeah? Who are you advising? For example, in advice, a group of people no katalu without 1 million, 80, 1 billion, 80 million. a church, how we to the east. On the advice, These are the people ijele advising Ka ha hapụ ka ha sowe ndị egede na ndị mbụ. Ụfọdụ n'ime ụlọ afụ boho 1 million naira wego ha n'ụwa. Ifu boho 2 million naira wego n'ụwa. mana ịbịa ịbịa look at traditional nwoke dị west channel entire life ya na germany agadi nwoke na-agwa ofe udude arụsị udude nke ahụ ọ na efe since over how many years enwebeghị ike elevate karịa n'ebe ahụ ọ nọ ee somebody bie na germany for over 30 years na ụlọ ọ na-alụ na na nkabe ha na unu ọ na-alụ wolie pụta na Facebook bịa na brag a symbol of failure ịghọtago a symbol of failure ịghọtago ụdị ife ahụ ka ị ga-eji wee na advice ndị bụ ka ha bịa bịafewe udude nka eh? ife aha ka ị ga-eji bịa advice ma ndị bụ ka ha bịa bịafewe udude nka ka ha wee bịa rụọ ife aha ịlụrụ eh? ka ha wee bịa datị na ịlụrụ 30 something years na Germany 30 eh? something years na Germany bịa ka m kpọta ube azụ anyị nwoke iruo ije wole anya gbaa krismas bịa ka m kpojeghu na be ụfọdụ ndị bi europe bie narị europe ife a ibiri tradis traditional nwoke bịa ka m kpọda ube ndị nnewu ya ya bie nwelu si from a very strong christian background ka ịfụ ebe n'ebe ha gburu be ha ụfọdụ n'ime ha lụchalụ lụchalụ unu a mma 15 years ago 16 years ago 18 years ago ọ mgbe ha lụchara unu ahụ ịpụta e na 2023 na-alụtụrụ nsampalo were ya pụta na Facebook bịa na bịa na were onwe na akọmpe jee paakị jee paakị na ebe a na-emere onwe kọntentị ya ee eh? mgbe ijebere Germany mgbe ijebere Germany ee eh? JPAC mana Facebook page ya emechaa ruo 50,000 followers mgbe ijebere Germany JPAC mana Facebook nwere ike imecha n'ụwa kwụọ ụgwọ mgbe ijebere Germany ee eh, 30 years ago or 36 years ago e pụta na Facebook kedu ife dudu what is so good about you people that somebody can, can emulate what is so what is so good about you people that somebody can emulate yawo nsozi unu practice wee fa na practice obiame mee my life adị okay what is so good about your life nothing nothing nothing nothing nothing onwere onwere what is so good about your lives that unu feel na unu nwere ike impact na life of people absolutely nothing absolutely nothing hmm? ọ rụpụta na Facebook na-abịa na-aghafusi okwu Ebonyi so na I've just given you an advice today a analyze go m video video ga analyzere ọwụ na ine na-eye from A to Z wee filuo na mụnwa wee zugo n'ụga ife ntụrụgụ continue gewe ndị na-atụrụghị ụga ntị continue gewe ha ntị imechakwa ịya ama na ezugo weziokwu ka ọ gwara imechakwa ịka ya ekwetarịrị na ezugo wụ eziokwu ka ọ ụgwọ ezu global tv wụ eziokwu ka ọ ụgwọ mgbe ndị this broadcast here maka na anyị eshigatakwa again ebe 8 today o nwere ife na-eme we are coming back by 8 today ịghọtara anyị eshigatakwa ebe 8 today ka anyị bidokwa ebe anyị kwụsịrị ịghọtago ụrụ ya adazie receive e, woto woto woto woto woto this time mmechigatakwa back by 8 today we'll start from where we stop group of noise makers group of noise makers afụbụ m ndị mechara empty noise ka nda afụbụ m ndị mechara empty noise ka nda afụbụ m afụpụghị m ndị mechara empty noise ka nda ee eh, kelee afa ya sones harrison gosi onwe openly achọrọ ka anyị malụ mụ na onye jizọs na ancestors ya felu I, I throw that challenge to you yes harrison na ịmalụ na ịmalụ na ịkara aka ịmalụ na iwu dị mkpa ịmalụ na iwu dị mkpa ee eh? bata na vidio here let us start moving around ka anyị kpagharị ya ka anyị access ya one or two things ka anyị mara mụ na agụ onye god na alọbụ na agụ pụta i am inviting you now send them friend request send them friend request ịgbago ọsọ ịgbago ọsọ ụmụ okoko biko nụ ndebe anyị ọ ga send their friend request hasonex can send ahụ request ọka agha obi what can send ahụ friend request i decline ha ka mmalụ friend request connection fail <laughs> o decline wee o decline ọya biko ndị be anyị get up again by 8 today eh, eh, ebonyi son enyego ngo advice m enye ịchọ wolu ihe ịchọ e, ego mmiri na nka anọ mbe nna m anọghị na Germany ego mmiri na na nka anọ mbe nna m proudly na Nnewi be nna m ife nchọrọ ụwụ ka ị kpọọ mmadụ be nna gị ka anyị ruwolu ka ị fụ we want to see you achọ nka ọ wụrụ na ịdụ proud nọrụ be nna gị gwa mmadụ ya nọrụ be nna gị wee saa m video call nya e, gwa m ife m na-emere ka m mere ịnọ na Germany ifele agaghị emeghị ịnọ na Germany na brag ị na brag na Germany nọrụ be nna gị kpọọ mmadụ be nna gị si nya nọrọ ebe a wee zaa anyị vidio kọlụ na na ife a ọnya nọrọ ebe ahụ batala anyị laif ya be nna gị ifele ahụ eme ụnụ ịnọ na Germany a brag ịnọ na Germany a brag ndị be anyị anyị echigatakwa egen ebe 8 ka anyị bido ebe anyị kwụsịrị daalụnụ